a mmadụ onye ga-asụ nwa igbo sụbana igbo oo na adị mma na anụgo tupu igbo oo ekene m na-asụ na igbo oo asụsụ ụlọ dị mma ihe gbasara ụlọ dị mma na-asụ na igbo ihe ọjọọ gba afọ bụrụ omenala o ụmụ ụwa jizi ihe ọjọọ eme ngala dadi ka m ọ bụzụ na ihe ọjọọ abụrụla ihe ọma onye maka mmiri si weba n'ubi ugbogoro ihe ọjọọ gba afọ ọbụrụ omenala unu mana ụmụ ụwa jizi ihe ọjọọ eme ngala mọmi ọ bụzụ ihe ọjọọ abụrụla ihe ọma onye maka mmiri si wee ba n'opi olise n'elu anyị okpoze onye bụ ihe ọjọọ ihe ọjọọ o mgbe onye kwado ihe ọjọọ ihe ọjọọ o ụwa ndị ọma na-ege ele ka anyị gbakwa na ihe ọjọọ asị jiri ọma wee ji ana anyị o ka anyị chọbakwa na uwe ojii mgbe chi dị maka chi jie etiela